Emeka Okonkwo gaa na akaụntụ m ga-akwụnye 10 million naira ugbu a aga m ndịrị gị akaụntụ nọmba onye ka ị bụ ego gịnị gaa kwụnye 10 milion naira na my akaụntụ nke m ga-ese ndị ugbu a ọ dị ka isi adọrọ gị mma ka esi nweta akara ekwentị m ịkpọkwa dis nọmba again amadioha chịkọrọ gị dị a agịnwa ka amadio amadio ha ga-egbu ugbuo generation niile ọkọtụọ na-ekwunye ụkwụ ikpe ha kwunye ikpe ịgakwa ebe a na-abụ m ọnụ mana ihe adara ọrụ o oke oke ọ dịkwa ka ọ niile ka ọ si ihe emetụ ya ihe metụ n'ọnụ mee ka nsikwu mee ka nsikwu mee ka m sikwu akwa nọ onye ọzọ ka m si n'etiti ekwele ji sa mbụ ebe ofu onye ka nka ka kpọrọ ọsị na amadioha ya ọsị nọ nne ka ọ nna ka amadioha ya ebu si n'etiti oke anọzie gaa kwụnye 10 million naira na my akaụntụ ugbu a m ga-ese gị akaụntụ nọmba 10 million ka ga na a ngwa gaa kwụnye dị 8 million naira sendi akaụntụ nọmba just like that agụbaliri amoosu mmụọ ka mmụọ ọgwụ karịa ọgwụ ọbụla ọbara ọla <laughs> ọkara mmadụ ọkara mmụọ just like that 8 million this is just the beginning this ma vileji na-ekwu onye ka ị Gaa kwụnye the money na akaụntụ m gị ugbu a. Are you a mad person or what? isi mma. gị nwa bụrụ onye isi adịghị mma. Isi isi very very stupid. Ya nwoke ma. agụba Ihe bụ nọnsens ka i nyere m ọgwụ gị adụ yuzles enwere na ọ na-arụ mmadụ na-aba mgbago nkịta ha ya ekwunye m ụgwọ na akaụntụ anasị na-asị na isi adịghị mma kedu ka isi kpọọ mmadụ si ya kwụnyere gị ụgwọ na akaụntụ ị ga-atụ na asị ga kọnvinsi onye ahụ oke masị ka asị ka m ga-enyere ha ka m wee kọnvinsi kedụzi ihe mee ka m si kwu n'alụ ka ihe mee ka m si kwu n'alụ si ka m gwa gị nke bụ eziokwu ihe m chọpụta kịta ọgwụ ohi m na-ezu ka ị na-ezu oyi nna ezu ji na ezu kama na kọmatị nke ego dị iche ọya bụ ihe m na-agba kịta iwe iwe nanị 200,000 naira welu kajite osisi nye m welu ofu akpa nye m ọkwa na-ere 150 150 naira welu ofu akpa nye m hapụ na ọbụ nwa mere onwe m oke gị nwa bụ busu were mmere anụ uru nrite n'ihe niile akịta aba akpa ọya bụ mba kịta esie m taa ị na-atụkwa egwu ịmakwa n'osisi ahụ iji ba anụ n'ebe si ọpọlọ. onye ochi ka ị bụ beri ma eberi ma anụnụ ebegbukwa na-akpọ na fon helo ọ chief dunu ga-abịazikwa tata bịakwa ụgwọ a na ete isi gwa anyị Andy Conicombs and Properties Limited hey, CEO gịnwa jizi aka gị kpọba biko omenwezikwa isi kedụkwana ka isi eme etu a enwere ndị tosiri ụkwụ ụgwọ a na aha n'ụtụtụ asị afachelu dị interested biko enwere e m iwe na nwere kọmpanị chọrọ ịsọplai ahịa ga na-akpọ nkịta na-agwa m na kọmpanị a nkịta na-agba ọkụ kata kata kata nọ helo ya mana asị ka nna ndị e ka onye mmadụ ji ama hmm? ọ na-abụgodo onye mee onwe ya ma ọ banye ọkpọkọrọ akpata obi ewere ya na-ekpo ntụ ọrụ aka ka anyị ejem ndị erigo onye ike ite erie onye mee ka m sikwu erie onye nke a erie